Luk isi nke iteghete o wee kpọkọta ndị ozi iri na abụọ ahụ nye ha ike na ịchị isi n'ebe ndị mmụọ ọjọọ niile nọ na ịgwọ ọrịa dị iche iche o wee zipụ ha ikwusa Eze Chineke na ime ka arụ dị ndị nrịanrịa ike o wee sị ha unu ewela ihe bụla n'ije unu unu ewela mkpanaka ma ọ akpa ma ọ bụ ogbe achịcha ma ọ bụ ego unu enwekwala uwe ime abụọ ụlọ ọbụla unu ga-aba nọgidenụ n'ebe ahụ sikwa n'ebe ahụ pụọ ka ha rakwa bụ ndị na-anaraghị unu nke ọma mgbe unu na-apụ n'obodo ahụ tichapụ aja dị n'ukwu unu ka ọ bụrụ ha ama ha wee pụọ wee na-ejezu obodo nta ahụ niile na-ezisa ozi ọma ya na-emekwa ka arụ mmadụ dị ike n'ebe niile ma Herọd bụ teterak nụrụ ihe niile emere, mere o wee na-echegbu onwe ya n'ihi na ụfọdụ sịrị na Jọn esiwori na ndị nwụrụ anwụ bilie ụfọdụ sịkwara na Ịlaịja ori ihe ndị ọzọ sịkwara na otu onye n'ime ndị amụma ochie esiwori n'ọnwụ bilie ọzọ ma Herọd sịrị mụ onwe m bipụrụ isi Jọn ma onye bụ onye a nke m na-anụ ihe banyere ya dị otu a o wee na-achọ ụzọ ịhụ ya anya mgbe ndị ozi Jizọs latara ha wee kọrọ ya ihe niile ha mere ka ha ra o wee chịrị ha tinyere onwe ya wezụga onwe ya iche ruo obodo a na-akpọ Betsaida ma mgbe igwe mmadụ niile maara ya ha soro ya o wee nara ha nke ọma wee gwa okwu banyere alaeze Chineke na-emekwa ka arụ dị ha ike bụ ndị ọ dị mkpa ka eme ka arụ dị ha ike ma chi malitere iji ndị ozi iri na abụọ ahụ wee bịakute ya sị ya zilaga igwe mmadụ a ka ha wee gaa n'obodo nta niile na ubi niile dị gburugburu na ọnọdụ abalị chọtakwa ihe ha ga-eri n'ihi na anyị nọ n'ebe a n'ime ọhịa ma ọ sịrị ha unu onwe unu nye ha ihe ka ha rie ha wee sị anyị enweghị karịa ogbe achịcha ise na azụ abụọ ma ọ bụghị na anyị onwe anyị ga-aga zụta nri nye ndị nke a niile n'ihi na ha ara ka nnụ ndị ikom iri na nnụ abụọ na ọgụ iri o wee sị ndị na-eso ụzọ ya meenụ ka ha nọdụ ala n'otu dị iche iche ihe dị ka ọkụ mmadụ abụọ na iri na otu otu ha wee mee otu ahụ mee ka ha niile nọdụ ala o wee nara ogbe achịcha ise na azụ abụọ ahụ lee anya n'eluigwe gọzie ha nyawa o wee na-enye ndị na-eso ụzọ ya ka ha debe ha n'iru igwe mmadụ ahụ ha wee rie afọ jukwara ha niile e wee tụtụkọọ iberibe fọdụrụ ha nkata iri na abụọ o rue mgbe naanị ya nọ na-ekpe ekpere ndị na-eso ụzọ ya nọnyere ya o wee jụọ ha sị onye ka ọra mmadụ na-asị na mụ onwe m bụ ha wee zaa sị Baptist ma ndị ọzọ sị Elija ma ndị ọzọ si na otu onye n'ime ndị amụma ochie esiwo n'ọnwụ bilie ọzọ o wee sị ha ma ọ bụ onye ka unu onwe unu si na mụ bụ Pita wee zaa Kraịst nke Chineke ma ọ dọrọ ha aka na ntị nyekwa ha iwu ka ha ghara ịgwa onye ọbụla ihe a sị nwa nke mmadụ aghara ịhụ ọtụtụ ahụhụ ndị okenye na ndị isi nchụàjà na ndị ode akwụkwọ aghaghịkwa iju ya aghaghị igbukwa ya na imekwa ka o si n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ o wee sị ha niile ọ bụrụ na onye ọbụla achọọ ka o so m n'azụ ya jụọ onwe ya bulikwa obe ya kwa ụbọchị na-esokwa m n'ihi na onye ọbụla nke na-achọ ịzọpụta ndụ ya ọ ga-etufu ya ma onye ọbụla nke ga-etufu ndụ ya n'ihi m onye ahụ ga-azọpụta ya n'ihi na uru gịnị ka ọ na-abara mmadụ ma ọ bụrụ na o rite ụwa dum n'uru o wee tufue ma ọ bụ anapụ ya onwe ya n'ihi na onye ọbụla ihere mụ onwe m na okwu m niile ga-eme ihere onye ahụ ga-eme nwa nke mmadụ mgbe ọ ga-abịa n'ebube nke aka ya na ebube nke nna ya na ebube nke ndị mmụọ ozi ya dị nsọ ma asị m unu n'ezie ụfọdụ dị n'etiti ndị guzoro n'ebe a ndị na-agaghị edetu ọnwụ ire ma ọlị ruo mgbe ha ga-ahụ alaeze Chineke o wee rue mgbe ụbọchị asatọ gasịrị mgbe o kwusịrị okwu ndị a na ọ chịrị Pita na Jọn na James tinyere onwe ya rigo n'ugwu ahụ ikpe ekpere mgbe ọ na-ekpe ekpere oyiyi iru ya wee dị iche uwe ya wee na-acha ụcha na-egbukwa dịka amụma ma lee ya na ndị ikom abụọ na-ekwurịta okwu ndị bụ Moses na Elija ndị e mere ka ahụ ha anya na ebube ndị na-ekwukwa okwu banyere ọlịla ya nke ọ gaji imezu na Jerusalem ma ụra jụrịrị Pita na ndị ya na ha nọ n'anya ma mgbe ha tetara nke ọma ahụ ebube ya na ndị ikom abụọ ahụ ya na ha guzoro o wee rue mgbe ha si n'ebe ọ nọ na-ekewapụ Pita si Jizọs nna anyị ọ dị mma ka anyị nọ n'ebe a ka anyị makwa ụlọ ikwu atọ ka otu dịrị gị ka otu dịkwara Moses ka otu dịkwara Elaịja n'ihi na ọ mataghị ihe ọ na-ekwu mgbe ọ na-ekwu okwu ndị a igwe ojii wee bịa kpuchie ha ha wee tụọ egwu mgbe ha na-aba n'igwe ojii ahụ olu wee si n'igwe ojii ahụ pụta sị onye a bụ ọkpara m onye m rọpụtara ronu okwu ya mgbe olu ahụ pụtasịrị a hụrụ naanị Jizọs ndị ahụ wee kpuchie ọnụ ha ha akọghịkwa akụkọ ihe ọbụla ha hụrụre nye onye ọbụla na mgbe ahụ o rue n'ụbọchị so ya mgbe ha siri n'ugwu ahụ rịda na oke igwe mmadụ zutere ya ma lee otu nwoke si n'igwe mmadụ ahụ ti si onye ozizi arịọ m gị ka ị lee nwa m nwoke anya n'ihi na ọ bụ nwa m hụrụ naanị ya leekwa ajọ mmụọ na-ejide ya o wee na-eti mkpu na mberede ajọ mma ahụ na-esekwa ya mee ka ọ na-asụ ụfụfụ n'ọnụ o jikwa ike arapụ ya na-echihịa ya arụ nke ukwu mgbe e rịọ ndị na-eso ụzọ gị ka ha chụpụ ya ma ha apụghị Jizọs wee zaa unu ọgbọ na-enweghị okwukwe nke nwekwara anyị uhie ruo ole mgbe ka mụ na unu ga-anọ ewee m nagidekwa unu kuta nwa gị n'ebe a mgbe ọ nọ na-abịakwute ya mmụọ ọjọọ ahụ wee tụda ya n'ala sesie ya ike ma jizọs bara mmụọ ahụ na-adịghị ọcha mba wee mee ka arụ nwa okorobịa ahụ dị ike o wee kuru ya nyeghachi nna ya ma ibubo ịdị ukwu nke chineke nwụrụ ha niile na-arụ ma mgbe ihe niile ọ na-eme na-eju mmadụ niile anya ọsị ndị na-eso ụzọ ya unu onwe unu debe okwu ndị a na ntị unu n'ihi na agaji ịrara nwa nke mmadụ nye n'aka mmadụ ma ha aghọtaghị okwu a ọ bụkwa ihe iwori e ha ka ha ghara ịnụta ya ha na-atụkwa egwu ịjụ ya ajụjụ banyere okwu a ịrụ ụka wee daa n'etiti ha onye ga-aka ibe ya ukwuu n'etiti ha ma mgbe Jizọs hụrụ ịrụ ụka nke dị n'obi ha o jide nwatakịrị n'aka debe ya n'akụkụ ya wee sị ha onye ọ bụla nke ga-anara nwatakịrị a nke ọma n'aha m ọ bụ mụ onwe m ka ọ na-anara nke ọma onye ọ bụla nke na-anarakwa m nke ọma na-anara onye zipụtara m nke ọma n'ihi na onye dịkarị nta n'etiti unu niile onye ahụ bụ onye ukwu Jọn wee zaa nna anyị anyị hụrụ otu onye ka ọ na-achụpụ ndị mmụọ ọjọọ n'aha gị anyị wee gbochie ya n'ihi na ọ dịghị eso anyị ma Jizọs sịrị ya unu egbochila ya n'ihi na onye na-adịghị emegide unu dịrị unu o rue mgbe ụbọchị na-ezu oke mgbe a ga-anara ya n'elu na ya onwe ya chee iru ya si ike ịga Jerusalem o wee zipụ ndị ozi n'iru ya ha wee gaa baa n'otu obodo nta nke ndị Samaria ka ha doziere ya ma ha anaraghị ya nke ọma n'ihi na iru ya dị ka ọ na-aga Jerusalem ma mgbe ndị na-eso ụzọ ya bụ James na John hụrụ nke a ha sị onye nwe anyị ị na-achọ ka isi ọkụ site n'eluigwe daa richapụ ha o wee chigharịa bara ha mba sị unu amataghị aha mmụọ dị n'ime unu n'ihi na nwa nke mmadụ abịaghị ịla ndụ mmadụ n'iyi kama ka o wee zọpụta ha ha wee pụọ gaa n'obodo nta ọzọ mgbe ha na-aga n'ụzọ otu onye wee sị ya m ga-eso gị ebe ọ bụla ị na-eje Jizọs wee sị ya nkịta ọhịa nwere ọnụ ha na-edina anụ ufe nke eluigwe nwekwara ebe ha na-arara ụra ma nwa nke mmadụ enweghị ebe ịtọgbụ isi ya o wee sị onye ọzọ so m ma ọ sịrị onye nwe anyị kwee ka m ụzọ jee lie nna m ma ọ sịrị ya rapụ ndị nwụrụ anwụ ka ha lie ndị nke ha ndị nwụrụ anwụ ma gị onwe gị jee zisa ozi alaeze Chineke onye ọzọ wee sịkwa m ga-eso gị onye nwe anyị ma kwee ka m buru ụzọ kelee ndị nọ n'ụlọ m ekele ikpeazụ ma Jizọs sịrị ya ọ dịghị onye ọ bụla nke na-ele anya n'azụ mgbe o tinyesịrị aka ya n'ọgụ anụ ụlọ na-adọkpụgharị kwesịrị alaeze Chineke